ndewo ndị ọma na-ege ntị ana m anabatakwa unu n'ebe mmụta den of knowledge ọ ka bụkwa m maazị okoronkwọ jackson jonathan onye nkụzi asụsụ igbo amaara m na obi dị unu mma n'ihe ọmụmụ a na-eme na den of knowledge unu matakwa na ihe mere ji eme ihe ọmụmụ a ka e nwee ike wepụta ọdịmkpa dị na ị na-agụ akwụkwọ oge ọbụla ọ bụrụgodị na iji ha akwụkwọ gị na-agụ ya agụ ka ọ bụrụ na ị na-ege ntị maka enwere ụzọ dị iche iche esi amụta ihe nke mbụ bụ ịgụ agụ nke abụọ bụ ige ntị nke atọ bụrụzie itinye uche makwa nakwa itinye ihe ndị ahịa ị gụpụtara ya na ihe ndị ahụ ị nụrụ na gịnị n'ihe omume ya bụ practicing so we mention three first reading or your studying second your what listening and then finally practicing what you read as well as what you listen to. That is the essence of this learning at your favorite hub den of knowledge. Welcome. Tata, anyị ga-eleba anya n'isiokwu anyị kpọrọ nsiniwu na mbamuru N'okpuru isiokwu a, anyị ga-elebakwa anya n'ihe dị mkpa dị n'okpuru ya nke bụ agwa ọma na agwa ọjọọ. Agwa ọma na agwa ọjọọ dịka anyị e si nụ agwa ọma bụ agwa ndị ahụ ọ na-abụ ị na-eme ya obodo nabatara ya ndị mmadụ nabatakwara ya ya bụ gịnị agwa ndị ahụ mara mma kwesịrị na anyị mere iji wee hụ na obodo gara n'ihu iji wee hụ na anyị mere ihe anyị kwesịrị ime ọbịa bụ agwa ọma mgbe nwatakịrị na-erube isi ọ bụ agwa ọma mgbe nwatakịrị na-eme ihe o kwesịrị ime n'ezinụlọ ọ bụ agwa ọma mgbe okenye ya bụ maọbụ nne maọbụ nna mere ihe ha kwesịrị ime n'ụlọ ọ bụ agwa ọma idebe gburugburu ọcha bụkwa agwa ọma ige ndị nkụzi ntị n'ụlọ akwụkwọ bụkwa agwa ọma ezugo ohi bụkwa agwa ọma ihe ndị a niile bụcha agwa ọma idebe iwu na-echekwa obodo bụ agwa ya bụ na agwa ọma bụ agwa ndị ahụ ọ na-abụ anyị na-eme ha obodo mere gịnị nabatara ha obodo nabatara ha nke ukwuu agwa ndị ahụ na-abụ anyị na-eme ha ndị mmadụ ga-ahụta anyị n'anya ma nabatakwa agwa ndị ahụ agwa ọjọọ n'otu aka bụ agwa ndị ahụ ọ na-abụ a na-eme ya ndị mmadụ na-asị tụfịa akwa ị nwatakịrị na-akpa agwa ọjọọ ị ga-ahụta na ndị mmadụ anaghị ahụ ya bụ nwata n'anya ọ bụ ezie na asị na ọ bụ ọha na azụ nwata mana ọ bụrụzikwanụ nwata na-eme isi ike ị gwara ya taa ị gwa ya echi ị gwakwa ya nwanne echi ị gwakwa ya nwanne nwanne echi nwanne kedu ihe ị ga-eme ya bụ nwata a ga-ahụta nwatakịrị ahụ dị ka nwatakịrị na-akpa agwa ọjọọ a ga-ahụta nwatakịrị ahụ dịka nwatakịrị na-achọghị ibu uru ọ bụ ya bụ agwa ọjọọ agwa ndị ahụ ọ ga-abụ ị na-akpa ya obodo anabataghị ya ndị mmadụ anabataghị ya ọ bụ ya bụ agwa ọjọọ ị kwesịghị ka ị na-eme ya agwa dịka erubeghị isi bụ agwa ọjọọ edebeghị gburugburu ọcha bụ agwa ọjọọ nne ma ọ bụ nna maara ihe a kwesịrị ime n'ụlọ mana ha anaghị eme ya ọ bụ agwa ọjọọ nwatakịrị maara na o kwesịrị ịzachasị ụlọ ma ọ bụrụ na o tete n'ụtụtụ o kwesịrị ịchụ mmiri o kwesịrị ije nkụ mana ọ naghị eme ihe ndị a ihe ndị ahụ niile bụcha agwa ọjọọ ihe iwu na-achị obodo bụ agwa ọjọọ matakwa na uru dị n'ịkpa agwa ọma ọghọm dịkwanụ n'ịkpa agwa ọjọọ when you exhibit kedu uru ndị nke mbụ ndị mmadụ ga-ahụta gị n'anya nke abụọ agwa ọma na-eweta ọganihu n'obodo nke atọ agwa ọma na-eweta udo na ibikọ n'otu amaara m ihe m ga-eme dịka nwatakịrị nne m mara ihe ọ ga-eme dịka nne nna m mara ihe ọ ga-eme dịka nna ị na-ele anya anyị niile bikọ n'otu maka ana m akpa agwa ọma nne m na-akpakwa agwa ọma nna m na-akpa agwa ọma m pụọ n'iro maara m na o nwere iwu na-achị obodo agaghị m ezu ohi agaghị m alụ ọgụ agaghị m akparị mmadụ agaghị m ewere ihe na-abụghị nke m agaghị m eme ụmụ ihe ụfọdụ ọ ga-abụ m na-eme ya ndị okenye na-asị tụfịa akpa kedu onye mụrụ nwa tupu ị na-ama ihe na-eme obodo a na-aga n'ihu ihe ndị a bụ uru dị na agwa ọma mana gezie ntị ka ịnụ ọghọm dị na agwa ọjọọ nke mbụ ọ na-ebute ọgba aghara ọ na-ebute ọgba aghara n'obodo dịka ndị a maara dịka ndị abalị dị egwu ịhụ onye na ara ụra ọ na ara ụra ọ tachie ofu anya o ofu anya maka gịnị ndị abalị dị egwu na-akpagharị ndị na-akpa agwa ọjọọ na-akpagharị na-ezu ihe ndị mmadụ nke ọzọ bụ gịnị idina nwaanyị n'ike ọ bụ agwa ọjọọ idina nwaanyị n'ike bụ agwa ọjọọ edebeghị gburugburu ọcha bụ agwa ọjọọ ihe ndị a na-ebute ọgba nke abụọ ọ na-ebute egwu ọ na-ebute egwu ị na-ahụ egwu adị n'obodo onweghịzi onye obi ga-ezu ike nke atọ ọ na-ebute akpọmasị onye ọbụla na akpọ agwa ọjọọ n'ezie a na-akpọ onye ahụ asị anaghị ahụta onye ahụ n'anya mana ọ bụrụ na ị na akpọ agwa ọma agwa ọma ga-enye gị ugwu nke ikpeazụ agwa ọjọọ na-ebute ebighị n'otu oge ọbụla katakata onye nke a na-eti imeghị kwesịrị m onye nke a na ịhụ onye ọbụgo ọbụla ha na-agba mgba na-alụ ọgụ ihe ndị a bụ ihe agwa ọjọọ na-ebute mana ọ bụrụ na ị na-akpa agwa ọma ịhụ na ugwu ga-adị ya mere ndị Igbo ji sị ugwu bụ nkwanye nkwanye egbebere ugobere nke si ibe ya ebela ka nku kwa ya amaara m na dịka ị nụrụ ihe ọmụmụ a ị ga-ebido kpawa agwa ọma hapụ agwa ọjọọ maka na onweghi uru dị na isi azụ ka ọ dịkwa na mbọsị ọzọ anyị zụkọtara